ụmụ chineke ụmụ chineke ụmụ chineke kwezuenu aka m bụkwa mc presido nwa biafra bi na naijiria n'okwu nke anyị n'ọnụ n'ụbọchị nke taa achọrọ m ibizi uche a izi ụmụnne anyị ndị a na champion ife gbasara inwe inwere onwe anyị ịmara okwu ahụ okwu ahụ dị ka forbidden fruit nke adanna e, chineke debere adanna eve n'etiti etiti garden of eden gwa ha na nna any ha takwa mkpụrụ isi anya ncha ya eme o atara n'anya fa mepee so okwu a nna echi ikwukwa dịkwa ka mkpụrụ osisi afọ ndị igbo n'idi igbowe igbo ebe ọbụla vanọ Anyị na-ide ịta mkpụrụ osisi ahụ ka ha nyafa mepee mana nke a ebuzi e abụmọnụ ịma nke a o mere in disobedience but nke e, anyị eme in e, civil disobedience not disobedience to God because to me achọpụtara m n'ụwa that when you refuse to obey an unjust law that, that you're indirectly obeying God. We have conscience, anyị cha nwere conscience. Ọ bụrụ na imepụta obi gị si na ihe enupụ isi na iwu aha eto Chineke iwu mpụ iwu na-akwafu ọbara then by inupụ isi aha ị na-enupụ ị na-eto Chineke nọ n'eluigwe ọsọ ife a bụ ife nwa ya nwa ya bụ jizọs kraịst kụziri so onye na-achiga n'okwu anyị na-ekwu azị ma ụmụnne anyị a na champion ife gbasalụ anyị nwe nwere onwe anyị aka ka m na-ebunye uche na nke mbụ na anyị emegodu anyị increase awareness awareness ka ndị mmadụ mara na na onwekwughị ife tọkarịrị freedom eh, ịchọ ịma ife ife freedom eh, ọ bụ na ị na anya iche na ndụ ọ bụ na ijetugo police cell ma ọ na ijetugo nga esizie your freedom temporary eh, emesizi isi ebe a dapụta a ah, ị maa na mmadụ ị na ofu ebe ahụ obere ife o so long as na-akpọghara ya afa si na nna na ya apụkwa ebe a na-efuzie na nga ahụ obere ife so otu anyị nọ kịta anyị nwabụ ndị Igbo nọ kịta e, nke bụ eziokwu na anyị nọkwa ka ndị nọ na nga ahụ and sometimes ịnọtee nga ma ọ polis sel aka ihe amazị ka ibido fụwakwa ime ebe ahụ ka ya sikwa na dị normal go ịghọtago ụfọdụ ya aghọta ife dị ekwuru ụfọdụ logo na sel ịpịa ghara sel ịkụkwa ya ife dịka 7 days o nwe oge oyi eruo efutakwazie ime sel ahụ ka nọmatị eh, n'ụtụtụ ụtụtụ ọ bụrụ ọgụ maka o ruru ibupụ nsị na eburu nsị gbara ukwu efere o erego nsị anyụkọta n'abalị na bọket go Nigerian sel na ọkwa ebe ahụ ọkụ mụọ. iburu buru ya pụọ epụta efu ndị na-agafesi ị na-enene ha ai i burukwa ọhụrụ mmamịrị ka iji etufu ije tufuo idigoro hapi na ịpụtara fụchatụgo obele otu a ka ọ na-adịkwa ndebe anyị nọkọta fechapụ si naijiria pụọ jee obodo iwu afụtụkwa obele fridọm otu ha ka adụ ịnọ mana emechakwa anachiakwa anyị chi anọrọkwa na naijiria dịkakwa ndị nachiakwa n'ime sel ịnọ ịbịa bupụta mmamịrị ma ọ nsị fụchata obere ife so imaginezie na ọ bụrụ na anyị nwetazie fridọm ahụ eh fridọm ebe anyị ya bụ anyị nọrọ anyị na-atụ ụjọ na mmadụ ibe anyị na gị na ebe obere mbọ ọgbụrụ mma mawa n'afọ a na-eje eje na n'ụlọ ikpe yie ekpe maka na onye nke na ebe ahụ anyị ya na-atụ ụjọ na ị nwere ike ịṅụọ mmanya kwuo okwu nna ewere maka egbusiba ndị mmadụ anyị na-atụ ụjọ na ahịa anọkọta nnọọ ndị nwa na-achịrị efi wakpo ubi anyị nna efi atasịsị ife niile ikwu ebupụta AK47 gba anyị na-atụ ụjọ na na ikwujọ na okpukpe ọzọ by mistake na ị na-eme preaching ikwujọ okpukpe ọzọ okpukpe onye ọzọ nna ewere maka ya kwafuba ọbara you know anyị afụtakwa ya as a mistake anyị na-atụ ụjọ na ife a na-akpọ kwota sistem afe ho federal university ka mmadụ ya eje ịghọtago ihe afụzuru ndị igbo ho federal university ndị igbo atụgharịsịa ha atụgharịsịa nwee kọọsụ ahụ enye ndị igbo debe anya na-ata ahụhụ na-ebupụ ego anara onye igbo 1 million ka e wee nye admishọn ewere enye nwanne ha fri na-ayọ ya ayọ asị na anyị nọ ndị ọdụ si awụ ife nsịrị na anyị nwetakwanụ anyị nwere onwe anyị ndị igbo anyị na-atụ ụjọ dostins things ka aha bụrụ bigon so ha kọwasị ya be na nwe uche m na-ebutezi because ụmụ ihe niile anyị masị ya mana nke a bụ uche ọfụ ị ma na ana m ekwubu elia na e, agha ọgụ nnwere onwe aghọwo ọgụ ụmụazị e, ọ bụrụ ndị be anyị e, oge anyị na e nwere my new yam festival anyị na-emebe anyị a na-akpọ afiọlụ o nwere egwu anyị na-agụ anyị be anyị na-agụ afiọlụ abụla ọgụ nne na-agbalụ nwa ayo ya mmadụ ya mmadụ ya mmadụ ayo Afịọla that what it means is nna anọ ihe abụrụkwa ọgụ nne na-agbalụ nwa na apịakwa agha apịago ụdị ahụ erie ụdị erigo bikos ịpụtara anọ n'ọgbọ o nwere ebe anyị na-akpọ nkwọ triangle ya ma ọ na St. Mary's Nnewi eh, itiri ikeri ụdọ pụta ebe ahụ nna ebe ahụ ka onwekwa ife ara ya so onye ka anyị ji agụ egwu a so ana m agụkwara ndị be anyị egwu ahụ ee eh, ka ntunu kwe like that ka ha ghọtakwa ebe m na-eje egwu nwere onwe abụrụ ọgụ nne na-agbalụ nwa ayo ya mmadụ ya mmadụ ya mmadụ ayo so aghọtago ọgwụkwa ọgụ nne na-agbalụ nwa ahụ so it's very easy since civil disobedience abụrụ something do against God but it's something that is lifting God, God's name something ọ ife ọ ya bụ ọ ife na-enye Chineke otuto na-enye Chineke obi aṅụrị anyị ana m asọjesti otu anyị bidokwa na-eme monde monde si ma ọ mara mma pụta anyị eteki enochi haya ọ bụrụ na ndị ma ndị ọrụ oyibo ma ụmụ akwụkwọ ahụ ma ndị nene WAEC this year enwere m ike nkwu ụfọdụ asị si hapụ ụmụazị mana ọha nwa ka a na-azọ fucha ahụ ma ndị a nọ na praịmarị skuls o ma ndị nọ sekọndịrị skuls o onye ma fọmal na ị afil from now no mata ha important ọ dị ọ bụrụgoro na ị na-afil fọm drivers license na ana igbo be anyị iru ebe ahụ ebe ahụ a na-ede kọntrị na ide Biafra ịghọta it means na ọ bụrụ na eh, the governor decide ya or the governor decide ya ịchụ ndị ọrụ niile dere ife ahụ ọ ya chụ the whole workforce ọ bụrụ na eh, ebe ọ na ọ bụrụ na federal thing e decide ya eh, na ndị federal na-alụ na federal na ha jere na ebe delu dia kọntri dee Biafra e decide anaghị achụ ha achụkọta ha ncha niile anyị atakọta ha afụfụ a ọ bụrụ na ụmụ akwụkwọ akwatusi ha na wayek do you get it we can choose a, a, a sovereign country can decide that ndị a nenere exama so so year that uh, ah, they're free because they sacrifice for their fatherland onye oge a ka ihe afụ na national anthem na-atọ ụtọ oge anyị ga-enweta ife anyị ahụ nke a mmadụ ya abụọ a na-agụ ya ụfọdụ ụfọdụ some of our footballers anyị ji ekpọtasị ka agba bọọlụ ụfọdụ amaghị agụ national anthem ọ na-atatagharị ọnụ mebi ụfọdụ na fiild ahụ ka a na-anụ ya for first time anyị ejebuo Messi jee gbaa Nations na-eme iva n'ihi na aha anyị na-eme rọbish kedu aka anyị na-enyere ụmụazị anyị do talented a na-achọ exotic things ọha iwu na anyị yi win kwọrọ those na ka njidegoro onwe m ebe ahụ ebe m na-ekwu bụ na anyị nwa bụ ụmụ chineke ya etinye ya ife anyị efechanye ya ife ka ife a wee bala anyị ife a na-ekwu anyị efechanye ya ewu ebe ọbụla ife ọbụla fọm ọbụla ị na-afịl a iru ebe ahụ dee biafra ọ bụrụ nga anyị ncha niile eje nga anyị ncha niile ịma ha many millions anyị dụ kere unu nga ya be anyị jee polis steshọn ya bai ya akwụkwọ ọ bụrụ na onye ọ na-edere ihe na ojee nga anyị ncha na-edebe ifepụta ha na ụmụ akwụkwọ niile na-ede onye ọ na-ede ọ bụrụkwa na ụmụnne anyị nọ na n'Abuja because ife niile a na-ekwu ee ọkwụ metụ ọnụ ometụ imi irugoro na Abuja ede iruo na kolo inweghị ide bii Biafra enwee Biafra ọkwa na-asọkata eze anya ekpuru nkata na isi gwa ya okwu so ka anyị megoro nri ya uche a na-ebu ya ana m ekpe ekpere ka o ruo e, ndị olulu aka ọ bụrụ na ekwuo ya ọ bụrụkwa our own any ordinary man even a child a primary e, school child can contribute in her own way to show that no love for fatherland yeah, all of ka freedom olukwa na enye primary 2 ahụ enye ojere fil fọm ejekwa bebi ebe a ka anyị megorunu ya ka anyị fugorunu ka anyị gosigoro n'ụwa na ife a na-ekwu eziokwu ka anyị hapụgoro ide ezo na ilulo gosi oke efi ahụ ezokwo n'ilu ụmụnne ọgwụchakwana ka ọha n'ọnụ ma ndị m ma ndị m ekwutere ka Chukwu Okike abụ ma gọzie ha ncha mee ka anyị were okwu a mere ife na ndụ anyị n'afọ Jizọs Kraịst bụ onye nwanyị amen